ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo na-edoro n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọọrụ ndị Life Word Redemption ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu bụkwa na ngalaba nke naijiria site n'ime ologoru nke dị n'ime Ibadan n'ime Ọyọ steeti ka ozi ọma si ruo unu nso, n'oge dị ugbu a ọzọkwa kudo nke chineke nke kachasị udo na-edere ọnụ ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere akụkọ anyị ma ihe ntụgharị uche ma ebe chineke si ya gbanye ume ga-abụ site na akwụkwọ ozi ọma dịka matu degara ozi ọma matu isi nke iri na asatọ ga-agụ amaokwu nke iri atọ na abụọ na iri atọ na atọ oziọma dịka mata udere isi nke iri na asatọ amaokwu nke iri atọ na abụọ na iri atọ na atọ ọsị mgbe ahụ onye nwe ya kpọrọ ya bịakwute ya si ya ajọ uru agbaghara gị ụgwọ ahụ niile n'ihi na ịrịọrọ e m o kwesịkwaghị ka ị e mere uru ibe gị ebere ọbụna dị ka mụ onwe m mere gị ebere ka chineke were ebere n'afọ mma ya goziekwana okwu nke a ka onye anyị ghọta nyekwana ngozi nke pụrụ iche ka anyị nwee mgbanwe na ndụ n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị amen n'ịga n'iru na ihe mmụta anyị n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ onyinye mgbaghara mmehie onyinye mgbaghara mmehie ga-abụ isi okwu anyị na ụbọchị nke taa na ebe anyị gụrụ akụkọ a bụ akụkọ nke kraịst ji wee kụziri ụmụazụ ya na ndị na-ege ntị n'ụbọchị ahụ ihe gbasara mgbaghara mmehie o nwere otu nwoke nwere oke ihe nketa n'ihe akụ akụ ihe enwe enwe ọ bụrụ na o nwee ndị ji ụgwọ otu onye n'ime uru ya ju ya nnukwute ụgwọ o wee yọọ ya si agbagharị gbaghara nke ya ji o wee were obi ebere na afọ ọma wee kacha ụgwọ nke oru ya ji wee si alawa n'udo n'ikpe amazie onye ahụ wee ngwere ahụ wee pụọ ka ọ pụzi n'iro o wee bụkazie na o nwere ofu uru ọzọ nke ji onye agbaghara ụgwọ ya ụgwọ o wee jide onye nke ahụ n'akpịrị wee sị ya na o ji akwụrịrị ụgwọ ya onye nke ahụ wee na-ayọ uru nke ọzọ wee na-ayọ na biko n'anya mgbe ka na-akpakọta ego wee kwụọ ụgwọ oji ọjụ sị na ya akwụrịrị ụgwọ taa wee bido iti ihe na itinye na mkpọrọ mgbe nke a na-agazi o ndị ọzọ wee wee gwa ọbụladị onye nwe ha si elekwa na o onye nke gbaghara mmehie onye nke gbaghara ụgwọ oji jidezi onye nke ọzọ wee na-eti na mkpọrọ na-eti ihe na ọya kwụnwere ụgwọ nke mgbe iwe wee wee onye nwe ha o onye nke ọgbaghara mmehie ya bụ ebe anyị gụpụtara o wee na-asị na mgbe ọ bịara yọọ ya na-agbaghara ya ụgwọ ya ji n'ihi na o nweghị ego edi agwụ na agbaghara mmehie gịnị kpataziri na onye nke onye uru ya nke na-abụ na ọrụ ji ụgwọ na onweghị ike ịgbaghara mmehie nke ịgbaghara ụgwọ nke o ji ya o wesizie chizidezi onye nke ahụ tụkwazi ya na mkpọrọ ruo mgbe ọ kwụchara ụgwọ niile o ji jizọs kraịst ji akụkọ a wee kọwara anyị ezi ihe nke pụrụ iche n'ihi na mmadụ na-emehie mmadụ mmadụ na-emegide mmadụ ibe ya nwunye na-emegide di di na-emegide nwunye nna na-emegide nwa nwa na-emegide nna ebe ibi na ya dị mmadụ na-emehie na-emegide mmadụ mana ihe ndị a niile na-egosi anyị na mmadụ apụghị ịnọ nkịtị na-enweghị ihe ịma n'ọnya jizọs kraịst kwuru na akwụkwọ ozioma dịka luk dere isi nke iri na asaa ọ sị na ọ bụ ihe na-apụghị ime ka ịma n'ọnya ghara ịdị o nweghị mmekọta mmadụ aghara imejọ mmadụ n'ihi na mmadụ na-emejọ chineke ihe a bụ ihe nke kraịst bịara kụziere anyị n'obe nke kalvarị na mmehie niile nke mmadụ megidere chineke chineke wee nye anyị naanị otu nwa nke ọ mụrụ naanị ya ọ bịawo ọnwụ n'obe nke kalvarị iji wee gbaghara mmadụ mmehie niile mmehie niile ọ bụghị ụfọdụ ọ bụghị otu ọ bụghị abụọ kama ka ọ gbaghara mmadụ mmehie niile ọ bụ na chineke gbaghara anyị mmehie anyị niile site n'obe nke kalvarị site n'ọbara jizọs kraịst nwụfuru n'olu n'obe nke kalvarị n'efu na ya akwụghị ụgwọ ọbụla n'ihi na mgbe gara aga ọ bụ na ijighị nnukwute oke ebili ma oke atụrụ ma nnukwute ihe onyinye apụghị ịgbaghara ya mmehie mana ọ bụ ọka oge mgbe a ka aka nọ ịfụ na o nwere ndị nke na-apụghị ịkwụli ụgwọ a site na enweghị ego ma site na enweghị ihe ọbụla ma kraịst kwụrụ ụgwọ a niile n'efu chineke wee chọọ ka anyị bụ mmadụ wee ṅomie ya na onyinye nke ịgbaghara mmehie ihe a bụ nnukwute onyinye n'ihi na obi mmadụ gbara ọchịchịrị n'ihi na obi mmadụ chọrọ inwe kwuru n'ihi na obi mmadụ chọrọ ihe ọbụla nke mmadụ nwere ekwu onye ahụ bụ ọbụ mana Chineke anyị achọghị etu ahụ o wee chọọ ka anyị yie ya site n'ịgbaghara mmehie gụ onye megidere gị enyi ịgbagharago onye kwara gị emu onye kpara gị enyi ma onye kwuru okwu ọjọọ n'azụ gị megide gị lee na kraịst anyị mgbe e mere ihe akaja ekpughere okpu ugwu mmadụ nke okere eke bụrụ ya asụ a pịara ya ụtarị e mere ya ihe akaja dị iche iche ma n'ihe ndị a niile n'obe nke kalvarị ọ sị nna gbaghara ha n'ihi na ha amataghị ihe ha na-eme ị gbagharago mmadụ ibe gị ị nwere onyinye nke mgbaghara mmehie ụfọdụ ya sị gịnị a na ha ma nkwe na ha ga-emegide ihe a ruo mgbe ọ ga-abụ ụfọdụ ga-asị gị a na ha ga-ebugide a ruo mgbe ha ruo n'eluigwe ka eke ya esi buru iro wee baa n'eluigwe ka edu n'eluigwe nke ibu iri aba a sị na n'eluigwe na ọchịchịrị adịghị ị na-achọzi ịbụ ihe ọchịchịrị wee ba n'enye gị ọma nkwa omume ihe mmụọ nsọ na-akọwapụtara anyị n'oge dị ugbu a bụ onyinye nke amara onyinye nke ịgbaghara mmehie ka chineke nyere anyị bụ mmadụ ịnatagbu onyinye nke a ị pụghị inwe onyinye nke a na-anataghị ya n'ihi na onyinye nke anyị site n'aka jizọs kraịst were abịa n'ihi na na bụ onye chineke jiri ọgbaghara mmadụ mmehie ya ọ bụ na enweghị jizọs kraịst dịka onye nweghị na onye nzọpụta gị ọ gara gị ahụ ịgbaghara mmadụ mmehie ya n'ihi na mmadụ emegide gị emegide emehie oge n'ụtụtụ ma ọ n'abalị ma ọ bụ na ị nwere onyinye nke a ịfụ na o ji adịrị gị mfe ịgbaghara mmadụ mmehie ha mgbe ọbụla ha megidere gị iwere were ọma na afọ ọma n'ịfụnanya nke jizọs kraịst nke chineke wee gbaghara mmadụ mmehie niile ihe a ka chineke chọrọ ka anyị nwee nghọta n'oge dị ugbu a ọ bụ na chineke gbaghara ya mmehie gị gbaghara mmadụ nke ha megidere gị ma gụnwa na onwe gị ị natago mgbaghara mmehie nke a site n'aka chineke ugbu a bụ oge nke dịrị mmadụ nke ọma ugbu a bụ oge a nara ọnọdụ nke ọma bịakwute chineke ka ị nata mgbaghara mmehie nke a n'ihi na ịnweta ya ị ga-afụ onyinye nke pụrụ iche nke mmụọ nsọ chineke na-enye iji wee mee ka mmadụ na chineke dị n'otu mmadụ na mmadụ ibe ya ewe dị n'otu hulata isi n'ebe ọ bụla ị nọ n'oge dị ugbu a ka anyị kpere chineke si ya chineke ọ bụ na ịnapụtaghị jizọs kraịst dịka onye nwere na nzọpụta gị ụlọ abụọ ọ bụla na-anatago jizọs dịka enweghị nwere nzọpụta yọọ onyinye nke amara ka e wee bụrụ onye na-anaghị ehodo mmadụ ibe gị n'obi e wee bụrụ onye nke na-enwe ikikere iji wee gbaghara mmadụ mmehie ya dịka chineke na-eme dịka kraịst na-eme n'ihi na ihe akaja niile nke eme kraịst ọkakwuo si na agbaghara ha n'ihi na amata a na-eme belata isi n'ebe bụla n'ogoduba baka ekpere chineke chukwu ọma onye pụrụ ime ihe niile si nke ebighị ebi lee ụmụ oru gị ndị a ndị nke hulatara isi n'ọnọdụ a onye nwanyị mere ha ebere nụrụ akwa nke ubi ha gbaghara ha mmehie ha debe afa ha n'akwụkwọ nke ndụ na akwụkwọ nke mmeri nyekwanye ha ikikere iji wee gbaghara mmehie iji wee gbaghara ledakwanye anya mmehie ọbụla nke mmadụ mere ha ka mgbe n'ikpeazụ ka ha wee keta oke na alaeze nke gị dịka o siri ekwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen matani na ozi ọma na-abịaranụ site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara bụ gburugburu ọ bụ na unu akụkọ akụkọ ama ma akụkọ ihe ọma nke chineke mere ọnụ ma ihe ajụjụ ma ihe mkparịta ụka unu ga-enweta na igwe okwu 0805671 9493 ma ọ ka na 08132900111 ka udo nke chineke nkechasị udo niile doro n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe amen